hello good morning good afternoon good evening how are you guys doing good morning please join me let us deliberate on udelanu <laughs> udelanu movement ah hello my lovers please help me to share this program i've been having so many challenges on this page please all i ask for is for you to support me in sharing it now eh, <laughs> the wahala there when i paid yeah i've never seen it before but you know me i hardly give up on anything so let us struggle the way it is but please do me a favor help me to share it in your whatsapp group share it anywhere you are share it in different platforms please okay okay okay okay chai chai that's nice please share, oh. okay my sister i have been waiting for your update since three days now thank god yeah please help me to share invite your friends sorry guys i'm trying to add more color to my hair so you can see it is there so please bear with me so actually in the program the thing na don't know ya Iwatala. So I'm adding more color to my hair. I'm trying to enlighten it the more. You know, when the new growth comes up, you know, the thing about change you so I'm trying to add it. My husband bought it for me yesterday. I didn't even know Ogotegoya. So Yashi baby, you need to touch up. So I just discovered it this morning. You know, I've been busy. My off days, I'm busy to, you know, to cope up with the things. Your stylist. Oh, I, I just applied the the hair color in my hair my first degree when i came to this country you know cosmetology <laughs> my first degree so i did it applied it so i just wanted to sink in please share norm this update. biko biko biko biko biko all the very important you can see trying to make sure that the thing rhymed because i didn't want to cut my hair i just wanted to grow I just want to leave my hair some certain. My, my hair grew. You like ishim sheto, ishim neto from even sometimes on a rotator here. You know, you cannot see that's my bat mark. Only one big bat mark in on um here, one big one. You cannot see it now because my hair overgrowed it. So anytime I barb my hair, that's when you'll be able to see that black, you know, bat mark ị hooky ka isi like this Only to to to to to mmapụ when I mean to to, but I'm not a long hair person you know I don't really short hair life small, simple lifestyle one day they go your way you know so guys share i ihe a biko biko biko to ya tosa invite your friends invite your brothers invite your sisters and make me challenges on this page like crazy like mad but it's okay I don't have problem so it doesn't matter ebu eh, one day one day ọ ga-etikara enwena m experience I've been on blue app for a long time now so enwego m experience and nwezie ya ọfụma it's not a new thing so it doesn't matter don't allow anything to panic you ọmụ anọ m na the game I know how it works so udela please oh, go and bring that dog of a man that called, him, that called himself udela's friend go and bring him tag him here that dog of Chigozie call himself uh, I hope he will not <laughs> That dog of that dog of Udela, let me tell you. Attack that dog of Anu Anu Paman. That that that it bia bia bia enyege nyigi woke belo. I hope you can be able to come up with the best condition. Eh? No, no, no, no, no, no. Not this type. Not this type, my dear. You can stay as long as you can. Not this type. mba mba ama m those ones that pull this no no as long it stays as more better it gets Sita is your friend Udela. <laughs> Ejigbo my friend. Go on and tag tag that uh, dog of a man and akpo enyi ya nwoke and akpo ya Chigozie ka akpo ya gede Chimezie. What whatever they call him I don't even care to know his real name. That's none of my business. You want to go? Now Udela has been given back condition. Now it's up to Dela to make sure that he come up with the best condition. Now ask me what are the best conditions that I can tell you. Ask me what are the best. <laughs> Eh, Chimeze come. Iwala. Eh, eh, They gave him the best condition today. <laughs> okay, Nnem, how you? I'm fine. No, oh, because no, now share no program. Ah, my page is under. I don't know. So now, guys, can somebody ask me what are the bare conditions? <laughs> With the longer come money in on us, if the longer come money in or there without them giving you any bare condition, honestly speaking. Because other come money in or there. And the, make sure, because many petitions are waiting for you. Okay, I like your hair. I just tell you color, color. Sapubedi, me, I still there. enwere ihe na about dry color man like those dry ones that's sticking to your you know. Okay, one, you're my good afternoon One, biko na-achị anụ page. My ahụ ndị <laughs> a na i m tikatikat to ji mepe new page please follow that page because the new page i opened please follow it you know um am gonna make ogechi reality um talk show me, me and chief pilot we're going to be doing ogechi reality talk show and when him now hajim hajichaya my main program will come back again Eh, watago so this page is on but i'm not gonna when game made this until it will come back to the normal sense please make sure you follow that page and my guru anime when one million giveaway there you guys think i'm lying when i will start dishing out the money now people say okay i've been i've been following you for years okay i've been following you for years they did not give me i don't. They tell you now follow that page when i go dey give my woto woto giveaway that get I've been following you you did not give me anything follow that page o. Oh. Give you 50 million. We are talking about 60 million. You're talking about 50. Wait, just hold on. I will give you the bare condition. I will give you. You're talking about 50. I have you talk about billion, billion, then billion involved. Hey, my brother, you know go the far. What is 50, what is 50 million? 50 million is one of the common in amenity. E you know, it's a it's amenity, but Omaro. Omaro, that's oh, oh, always simple amenity. <laughs> Next time, you want to go be. hụ onye a na-akpọ Zion onye na-akpọ akụ Zion gabara na nwoke na ibe aha ha n'ọnụ kwenye m na gwa unu ọdịsị eh, ndị ma ha na-epeta ọnụ ọdịsị ụmụ nwoke amụ mmiri isi eh? why I say I respect men that has actions men that have option are my goals in life because ana m epete wute ụmụ nwoke na-agụ anụ mmiri asụra na everyday ha pụta dọba ego onye nye m 100,000 a man is asking the nde na enwere ndị kwesịrị bụ ọnụ agwara m unu na ekwesịrị ndị kwesịrị ihipụ kasava ha were ya kwụnye ndị ji ya eme something nna bụ unu a na-anụ akụzayon robichicha gị next word ị ga-apụta ịhụ akụzayon gị this ihe a just ihe mgbu gị ihe mgbu gị na-ebido ebido ihe mgbu gị is just starting bịa obodo lesman obodo lesman ị naghị agazi di aga ileta udela you know the part na ime ị yere eyere disguise onwe gị ka ị gaa leta udela that day gaa rụọ mpụ lụọ gị next time kpụba gị there ị chere na nobody would discover you you went there and start answering a different name guys because share this video more updates coming and make sure you follow this page please because because very soon i'll be doing my reality show you know the page the name will change you know no be lie oge ndị ọbụkwana ihe a na-akọ Hey, <laughs> m ego enyere m ego enyere m ego until ihe eji ego eme ihe eji connection eme ga mara na your money is nothing let me tell you the two things a man supposed to have in this life connection and money connection and money only one with these two things you cannot have connection and don't have money it will never work because those people you have connection you have to give them money to do their job get where they go you cannot have money ị nwere ike kwụọ eh, a eh, local policeman man ụgwọ eh, oh, the top the top ị oh, ga-amatagodo onye ọwụ which is connection so these two things work together ọ ka m na-akwago these are the two things akụjiri karịa gị akụji karịa unu akụji karịa generation unu ọ bụ connection ọma mmadụ Ebuka Obi bụ connection Ebuka Obi madụ even Ebuka Obi is heaven ọwa oh, another second god ana m agwa unu ya ọwa another second Jesus ya si until the day you begin to realize it that onye ahụ ị na-ahụ wee second Jesus bịara n'ụwa agwara m ya na enweghị gold enweghị m silver enweghị m anything to give him because he has it all he has it all the only thing m nwere inye ya wu to use my platform to tell him that aga m akwụ ya n'azụ awụghị m ndị na-agakịta n'ihu gawa azụ awụghị m ụdị mmadụ jee pak awụghị m ụdị mmadụ akụgba ọla awụghị m ụdị mmadụ gọva n'ezi asị ịnụ gọkịta ihu na-agawa azụ unu abịarịwa biko unu arịọhụ biko ee anụghị na that kind of lifestyle mụ na gị kwụrụ ị ga-ama na mụ na gị kwụ m kwụrọ gị n'azụ azụ ka a ga-eru n'ala i don't paint works i say it the way it is nke ka ị ga-eme m what would you do to me dana ihe ị ga-akwụta ọnụ ga gaga ifesanụ mmiri asị go inside a man that has nothing to offer when business with owner i do not associate where i will lose i associate where m ga-amadata ọ ga-abara m uru why would i associate ndị ga ndị bring him the more people that will bring me and destroy me the more. Why will I have anything to do with you guys? Ununde rubbishness the ma. Ununde worthless life for the ma. My dear, I give it to her. Period. Ununde um, please give me Hennessy. Message that I council, Please, you know, you may go saga saga de Riego. Please, uh, uh you know, I know I'm on that level because you know, only God, that's why God created these fingers. And when they belong to here, when they belong to here, when they belong to here, when they, I belong here. nwanne this is where i belong honey <laughs> you want to go so no need of wasting time what adị mma where you get your stand you declare it pure and play ndị chi poverty re nwa mma ndị worthless life for the hammer. When they join that place that's where you belong i have made my decision mụ na ụmụ nwoke business say it the way it is ka people mara onye ewu ị ga-enye m command 100 dollars gịchi m bịa gbawa somebody war anaghị me me me. You cannot even use money to buy me. Something that I can afford, something that I can I what would so Uja oh, Demada integrity there are very clean. Imagine J Park, in your in your ten in your common fifty thousand, J Park are on one side. On oh, Guinea one million, hello. Eh, this agụgbọọla na J Park na-epromotu agụgbọọla mgbe hapụ ọnụ kọrọ gị ihe ọ kọrọ abada gị You know, that guy will not want anything in your presence. So those kind of men in the KJ Park, you stay clear away from them. You stay one million miles away. Hello. Hello. Hi, how are you? You want to uh One of them man when somebody and it will go dig And when you're going to to the mall, again I have there. When you're going to the mall, mud together, roll together. Then again I run a na ebuka ọhịa na-akpọ reality somebody dị pure in spirit and his soul ọ bụghị echi ihe ihe adịrị gị mma i'm no longer this place i'm no longer getting anything why do you follow people to gain something if i may ask you why do you follow people to gain something do things because you're doing it because your conscience is ihe a dị mma this thing is good and i will maintain my stand i will stand by it ịghọtago now please share program ka m bịanye unu be condition ebulebu biko folo unu this page i don dey tell una folo folo folo folo folo folo follow make una folo this page ooo biko nu biko nu biko nu this my page eh as i'm talking to you eh wotowoto nọ ya n'ime ụkwụ obere wotowoto <laughs> a ga-achị nwaanyị a <laughs> so unu ga na-eso ya biko nu biko na don't forget share no program a ah, biko nu share no ya kpọkọta nu ndị mmadụ ka ha bịa the letters udela is begging ka enye ya ka condition for how many years now udela has been begging begging begging ka enye ya bed conditions are okay no need of uh, saying that we will not give you bed condition after all you are entitled but achọ ka agbagodo gị na odogwu na ibe ya ha n'ọnụ that go to the one you with you're nobody nobody give a f about you you're nobody you will it will shame that is why she play a clever issue be like this aquaria you don't get she be like shut up shut up shut up shut up shut up you don't talk with men i'm talking you are manless all these people na hype all this old all this ndala utelacardion we got your back right on right on right on we wanted to see what they got he wanted to see who they are anyị chọrọ ịfagodi na na for or ah, ihe ha ọ na-alụgodo ọlụ onwekwa ka mụ na-ekwe o all of them diabetes Ebola amụ ha they are not man enough they are not man enough they are all limps onweke nwe nweke dọla lai lai lai lai onye I am not gị anytime ị hụrụ nwoke ọla bịara na Facebook they got nothing to offer ha nwaanyị ha market women mmanya and majority of them are drunkards onye ọla ngudere mmanya rutu an extend level ya ihe ọ na-agụ gị enye m ha na that is why they are messed up fucked up they are not man enough nwoke ọla ị na-agba eman ọbụla ịba n'uru n'ala igbo anaghị ekwu okwu look at imon mgbe ahụ bịara ibere jiri da boy okwuru akwa ojosiri issue one statement ojosiri issue one statement this is how you know me nwoke ọla ihe pụtara ya na nwaanyị nwanne na-akpọ ya nwoke nwa mmiri nothing can change that and ha na-enwekarị obere amụ majority of them amụ mkpere chima nne m yo welcome my brother otu nne m nwanne udela udela ị ga-atakwute ya aja ma ọ bụ kankịrị <laughs> nwanne na-achịa na-achịa na-achịa eji m ọpdeti eji m ọpdeti eji onye na-akpọ nna aga m akpaghachi gị biko anọ m na laif ịma mụ na okwu m na aga anamala ka ya na-ekwu ya laif na ya kankịrị na-anya ṅụrụ plis give nwanne share the video before the update ahụ mana ga ama na you and queen dey here ụmụ gị na my brother cool down na nna eme update mu wo correct na ema no half <laughs> so relax relax me relax me relax me stop talking and tell her okay because of he you now will talk more Samuel, you do not you dare not authorize me. You dare not mandate me. I will not put mother. That I got okay anyhow. Before you talk to me, you use manner of approach. You know, brage. I'm not going to me anyhow i'm not your mate abụrụ m ọgbọ gị please guys please follow this my page ladies learn from my story please ladies learn from my story i may change aha here very soon but this is the name for now please follow that page follow that page page ma ana eti mu every morning i'm gonna update of restriction what did i do oh, okay talk fast data is expensive in nigeria when inwe go data don't even join inwe go data I know anama chosi poor people na my platform na my this my blue app na this platform enwere for enwere ebe enwere for poor people if you don't have money for data better be know this kind of news you want to go no they don't worry me i'm giving lecture my lecture lasts 10 to 6 hours what are you talking about Why are you coming here to tell me? Okay, hurry. No, no, no, no, no. I'm here to give le lecture. Don't hurry me, honey. Because follow this page. Follow this page. Eh, nigga, one million giveaway. Don't say, okay, egondi nenya orum naka. Follow this page. Let this learn from my story. Follow it. Woto woto. Right down. I know then. Exactly. I'm from India, America. American branch. London branch. Mama, I'm jam, the jam, the majority of them are very hungry. They are very hungry. Hungry can help us. I need them. Mm, let me add them small. I'm going to Panuru. They are going to the Panuru now. nwetụrụ ndị na-arụtụ dị ọrụ na Germany ndị Germany ndị Canada ụkwa na-agba ụba draiva ụkwa ndị bleaching na dom those people achọrọ m ndị bara people people uri real real America the highest top on top notch When ọrụ nọ in America gburu m but all the useless ones that depend on government to pay their rent o ndị anaghị arụ ọrụ gọọmenti everyday gọọmenti a na-akwụ ha shishishii those ones I don't want them ana m achụlara ha ndị Canada chụlara ha ndị Germany that is where they belong they don't belong here ịghọtago UK <laughs> amagoro m na ha ji pounds and dollars euro ndị <laughs> ndị Germany agụ na-akụgbu ha gị hụ ha look so nke gbakwana Germany bara uru nobody but not all of them enwere ndị nurses Germany na ha na-adị na mma ndị ahụ ndị ka ahụ jigodo ọrụ aka you know <laughs> America nna ọnụ ka m chọrọ because ọ nwụnụ ka ị mara anyị lovere so much follow follow this my page oh ladies learn from my story oh follow it follow it follow it just irulade go search it follow am woto woto emechaa i will put the link on top ogodi mi ne hey so ya i'm coming back since i'm coming back since you are <laughs> so since you to spend more for yes yeah, oh. so four hours update lecture and jọkwa lecture anyị mgbe m mega nursing school lecture anyị anaghị agafe were ị ga-anụ school like this hita na-eme gị ke na ahụ na agbakashi gị but ị nweghị no other option than to sit there nwetala <laughs> now share the program make i give you that guys update udela has been given bare condition now tell me to tell you what are the bare conditions udela ga-akpụta somebody nwere ụlọ na kezebe akpọrọ aha but just listen I don't wanna maybe yes ka m na-ahapụ imenshon ebe ahụ udela ga-akpụta onye nwere ụlọ ebe ahụ 5 billion abụọ mmadụ abụọ nwere ụlọ dị ya 5 billion ị ga two persons nwere ụlọ that place ka ebe ka ebe dị more expensive na Lagos ka ebe ahụ sef echefula ma ha the place enwere the one of the most expensive ọchịna ọ na gịnị gịnị ọ na Lekki ka ọ dị na Banana Island I'm not really sure but udelagabota somebody two persons two persons nwere ụlọ abụọ five billion five ya 10 billion udelagabota somebody nwere ten billion one ga-enwe 1 billion house a ga-akọnfam ya ọkwa dis ones a na-egote na street no say there is aja aja ogbele ndị a na-ere na street our lawyer our team of lawyers will confirm it to make sure that this is your house this is what you do what I go then after that udelaga eputu down sixty million sixty million emmanuel ebo lọ na-ada five billion na Lagos ebo lọ na-ada five five billion. Jolani, <laughs> we come again. I dey come, guys. Give me a minute. <laughs> no na minute ṣe àná náà ṣe àná more detail <laughs> i list chabẹ pamọ i never list finish i never list finish i never list finish nwanne be condition Haka. ka eh ọ ha ka nwaanyị aga amụli nwa shi aga amụ nwa nwa udela who send you next time you onye na-akpa akụ za ga-agba ihu onye na-akpọ Ebuka Obi your lord and savior you run mata na ọ chineke kere gị ifilam <laughs> so next time <laughs> cherenụ biko na mekụna na hurry me o oh. ededara m the list ededa nobody should hurry me here now nobody agwara m na ọda amerịka na ka m chọrọ here if your data finish you go <laughs> hello, hello. has share. That's why. Look at only 26 shares. You guys are not sharing. Share. Oh, I'm not happy. Share. <laughs> Una No wonder the view is very small. no wonder even my prophet na shia because ọ ma na facebook na shadow ban the views na eh share ịmụna na ịlakiri obi ka obi share o oh, chineke ka chineke gozie ego <laughs> bịa bịa bịa bịa na-acha na enwere enwere enwere m chọrọ achọrọ m iji unu list list list list i want to show you list Don't forget to follow this page. Your page man so, Follow this one. Ladies, learn from my story. Because follow you all the very important. Because actually you know list. Can that who list? Because I list I'm a list. Share, share, share, share, share. Don't worry, Chema will take the list. You eh. na share no, na share no, na share. <laughs> Right on, right on, right on. Ijalawa, Ijalawa, Ijalawa, right on, right on, Ijalawa. <laughs> right on, Ijalawa, Ijalawa, Ijalawa, right on, Ijala, Ijala, Ijala, Ijala, Ijala is the man. Ijala, Ijala, Ijala, Ijala. Can somebody write 10 billion? Mm-hmm. Chere. Ijala, Ijala, Ijala, Ijala, Ijala, Ijala. Obi. Oh yeah, can you go there Ebuka Obi first? Hey. Ebuka Obi owe ụmụ ọgaranya nke ebubo obi ya na ike agbawa ebubo obi mesiri ike agbawa ebubo obi ya ọ bụrụ ọgba ndọwa agbawa ebubo obi ọlụ ọgba ndọwa agbawa ebubo obi Kábàjẹ́ dára lọ àwọn ìbò kájà. Báwo lọ pàdé lọ? Abọ́lá ní kò bí àwọn tí wọn bá ń ta ebùkọ́ di o bọ̀dé ebùkọ́ di bọ̀dé ebùkọ́ mọ̀wù yóò ṣe òyìnbó àbọ̀ ebùkọ́ yàrá mọ̀wù yóò ṣe òyìnbó àbọ̀ ebùkọ́. the only person ní ká sábà ọkùn náà wọ ebùkọ́. ìdí eṣirí làbọ̀ ọ̀dọ́ ọ̀dọ́ ìdí eṣirí làbọ̀ ọ̀dọ́ ọ̀dọ́ Báwo la bá ti gara bọ́wọ́ ẹnu kẹ́kù yáyá? Báwo lè ṣe ìgbà bọ́wọ́ ẹnu kẹ́kù yáyá? Báwo la bá ti gara bọ́wọ́ ẹnu kẹ́kù yáyá? ọmọ yìí ọmọ ẹ̀mú oṣù rẹ̀ ó bẹ̀ sara pàǹtà ọmọ sara pàǹtà ó bẹ̀ sara pàǹtà ó bẹ̀ sara pàǹtà ó bẹ̀ ẹ̀mú ẹ̀dọ̀ ó jẹ́ ìlú ọ̀rẹ́ àwọn. ó jẹ́ ìrírí sí pàtó abẹ́rẹ́ ó jẹ́ ìrírí sí pàtó nàǹkà. ìbàdàn ìṣẹ́ bùkọ́ mi sáyọ̀ mẹ́lẹ̀ sẹ́ jala. Musala pancha, musala pancha, musala pancha, musala pancha. Hey! Hey! That's it! Woo! Uh-huh. Woo! Zion, we fly. <laughs> Come, I do the leg again you go nowhere Can I na your present condition chere okay udela <laughs> ulululululu chai na hit you. chai hit ululu heat don't come oh! hey otu to m kpo copy the link of the page okay i go do am ooo oh. chere chere oh, take it, ooo oh. share no dey pro pro pro <laughs> facebook ọsọlụ no shadow band ikpu we must survive we must survive It's just a matter of time. Share, share, share in the group of Zion Minister. You know, share. The only person, the only person that can rescue Ludelana, Web Kobe. Hmm. <laughs> share the program. So next person, any day, any bagger ụmụ ụmụashi asafụba ahụ ga-anọkọta manụ ebuka ebuka in the amount manụ ebuka ofe obi gamara na o jichara ya afọ laga ụla dịba ma ọ na-ekwe a ga-ememe emeka emekwasị nwoke ihe sokwuru n'iko all because of this nonsense money facebook na-enye ha ịhụ a wụọ motivational speaker kidnap, ekidnapụ ekidnapụ world motivational speaker because of facebook money <laughs> because of facebook money onye ọla ị na-ahụrụ motivational speaker and the idiots and they follow her. that to show you how shadow minded these people are ịghọtago Publish should horrid shadow minded these people are. Children, sorry. Don't polish should horrid shadow minded these people are. Children, sorry. Opinion, I'm the link. The link is also at the top. Please follow this page. You. go? So, eh, tomorrow. That is why I'm Jigbunushin. You know, Facebook. is where ndị mandi ma mandi one a mental problem please make sure you follow this page i just pinned the link down because page man enwe nsogbu mgbe ọla m tetere morning nsogbu nsogbu problem please follow this particular one because i may change your hair very soon to reality tv show reality sorry to reality talk show you know i'm gonna change it very soon and the way i do i will commence my main program now Look at this is the update. Udela has been given bail. Like I said, 10 billion. As I speak to you, get what I speak two persons see one all long. Now that particular place, I'm a which I don't want to call the person name the information now at your present. But I'm that all 10 billion. Ofonye get one of 5 billion. There another person a one of 5 billion. Another person they produce oh, two civil servants ndị ndị anụ na gọọmenti nụ criminal the topest kwa 30 level 30 ka level sixteen? with the highest can somebody gwa m nke with the highest na civil servant the highest the highest or level sixteen, ka level thirteen, ka fourteen. which one is the highest i just finished dancing and i know anyị abana soma na chicago eh can tell the highest level biko no which level of civil servant with the highest Udelaga are two persons in one at that level, the two biggest level. And her level 18. Chineke gozie or level 16 or 18. Which one is the highest? I'm almost 16, but I'm not here with the top the topest one, the highest. The highest of the all. Yaro level 16 or we are level 18 or we are level ta. Whichever one with the highest level as civil servant. All you the lag produce. ọhịa udela ga-eprodusu udela pụta udela weta 60 million by then those people are submitted their passports that is any kparara m achọrọ udela achọ abịa nwụrụ ha any kpararam m achọrọ udela achọ abịa nwụrụ ha those highest level nọmba wan onye onye 10 bilion onye 5 bilion ụlọ ahụ ga-ebu ụzọ provide ya ajụọ ya company ọ zụrụ a ga-ebu ụzọ verify ya the company ọ zụrụ the the property how long you been living there ọwụkwa gịzi ụlọ taa echi echi you gonna be live there for almost 10 years or how many years o oh? abịa chọpụta what you do what made you um, acquire such property you no be just anyhow wey give eh, nwanne ife a ga-aga bụrụ okwu ogwere now chimezie the dog of a man the pig of a man a na-akpọ gị a na-akpọ gị ikpu ikpu ikpu eji ka na-akpọ gị gịnị ị na-asọtọ ọnụ ịdị ka onye agbọrọ agbọ because they has given your your brother your crime accomplice udela bell biko as you dey for london you suppose to have property that worth that that kind of money biko kpọrọ m that that that that dog of ọdụ nne ya na ọ na-eti ya ya ya release udela now we have given udela the bare condition don't forget that in the George na have a strike and the menu de la case ga-ebido very soon on the 15th achọọ m ịkpọ m aha aha so ekwekwala ka udela nọrọ ebe a ụna achịkwa na-enye ya bed condition we have given udela bad condition o oh. we are very, we are very good people Oh, nobody should say we are very bad people and udela make sure that <laughs> ị na-apụta another can make sure na that one ị na-apụta another nwa gị <laughs> <laughs> udela akụfotochaa chage, akụfotochaa gị akụfotochaa gị eh? <laughs> Ebuka Obi is not even your problem your problem is akụ Zion ka m gbuoro gị your problem is akụ not even Ebi ị kpọrọ daa dị aha akụ ewerela problem ahụ tinye n'isi ya mepere ọnụ kpọọ daadị Ebuka Obi ọfụchara fancha o mechara fancha the only man that God gave us in this earth to save the world geshin ị ga-egbu ya na ị ga-ekpeme ekpe ya gbuo ya gbuo ejima ya ee eh? na ị ga-ekpeme ya gbuo ya gbuo ejima ya na ị ga-egide mmanya bepụ mmanya ha yi Chineke afọ mụrụ Ebuka Obi chimụbara m ihe eze afọ mụrụ evangelist Ebuka Obi ewu mbụ da get back to a savior chineke bara m afọ afọ mụrụ ya eze mommy you will live ị ga-adịrị anyị ndụ hmm? udela ị garuola at the end of your your detriment ihe awụ obodo ị gacha guys please share click love and like biko share facebook hapụ n'ụmụaka aka kekwanụ nke bụ this one eh eh please share share share share biko udela not even akọ ndị ọzọ ga-aga ekpeme gị is waiting hmm. pụta ị ga-anụ ihe m gwara gị you can never anya ga gị gị provide chake you go face another udela ihe na m gwara gị anyday m pụtara gba gị okwu listen because someone ga-enye gị the accurate information any other person dey just giving you a kokombo kokombo next time ihu ebuka obi in your dream self ga-etete gba ụwa ya shie biko gbaghara na gị mere mistake ihu ya na dream gị na gị mere mistake agwara m gị agba chi enyegodi gị belụ nde nge ịdọrọ di a na-ezu ike kara gị mma because anybody that will for 55 billion property mana gọọmenti anaghị eji ntị anụ ihe ọla gbasara bilion mana data okwu ga-anọ gị jon benson mana data ịpụta ha ọwụ even if you shin gajewa kotori from kotori ba ba another country you go disappear anybody that will take such risk another property here belongs to government period guys share am video in case anybody gets zuzunu because even this little time editing eh, eh, and you're going to nga that you're messing with the wrong people people get a little phone oh, what president president god bless you god bless you Governor, niile nọ na the whole eastern region Governor, niile nọ na the whole nigeria And I just pick your phone, she. Governor, how are you you mess with the last people you should ever mess with in this your generation a gwara gị na odogwu na ibe ya ha n'ọnụ enweghị reasonable igbo man even in anyị na-akpọ ndị ugwu ndị ugwu cannot even ndị ugwu mana ewe sabo Ndị ugwu mana e iwu they cannot even try it. Even the so-called uh, connections ị nwere ị na they hang up the phone on you. One of them I don't want to mention his name. Ọchọwa wute ịkpọkwa Ebuka Obi ahụ nsụra ụsụra a achọ Arinzo ka ọ gịnị Okorafọ achị m sụrọ nne gị. You guys were there telling Udela, right on, right on. Now, what a man that never offended him. accusing him many times kpọọ ya ekperima kpọọ ya onye oshi kwuo na ya ga-abịa igbu ya and you had the temerity to comment on comment again ka m ka m ka m bere gị isi bega gị ebe udela nọ na let me cut off this this thing ị kpọrọ anwụ gị nye gị ọnụ ka ịkpa aka ịkpụrụ ọnụ gị gagama iwe onye ara I don't want to mention names when that person called ebe o shi akpa eji ashi ya you are you the one sending udela what is the the person say no That was the last day that person called. That was the last day that person called on your behalf for wash. Are you not the one that pick up phone? So, oh, here. They don't know you. You're not their brother. They know you're a betrayer. If you can betray your own people, who, who are they? They know you are only seeking protection under their care. They know you are only seeking protection under the okay. If I insult you, what would you do? If I insult you, can he get me? Let me let me come come but me he get me come make that insult in million folds. Iwu kitabu ibuku bia eh am a enyege insult to your generation that will generation that will never that will not save you. Try I am. Try it and see what I'm. ga me make ya ma ga me make you. abarangi je buka obi sọrọ sọrọ m je akụ zayon zere m je buka obi zere m je akụ zayon zere m so if i insult you now what would you do if i may ask yeah? unu wunde na shoot de la write down with different account? udela write down udela write down a right door na him ji all ọ dịsị come nwoke amụ mmiri Canada ọhụrụ useless things useless things kpọọ kpọọ kpọọ ka ha governor? Governor confusion please help me release udela who be bụ eririe who be? You know eh mgbe aka ga capacity of men the level of men when they talk ga that their brain is decaying their brain decayed these are the people that we are busy sharing udela program Supporting you that are under comment section are the same idiots that are calling nobody. That are calling nobody to do something. I begin to wonder, why are you guys unstable? The same with the Rashi, they will tell Bukobi, Bukobi, Wonyoshi. They will tell Bukobi, Bukobi. I stuck out to my head, Ishima. Kamji mgoreba, ma worongweba, mgoreba. She akuda is a solution to this madness. can ni can anaghị be a ọnụ men wey get action no dey call on your money talk your connection talk that's all eji mara okay. your connection your money cannot be talking nwaanyị abịa kparịma gị it's not possible ị e ga-eplesi enwe gị ebe ihe eji kpọọ gị when you don't have those values you're useless when you don't have don't values when you make yourself a caricature. Send that 100,000. Send that 50,000. You are not a man. You are not a man. Get it the way it is. Stop crying. That's the facts. You cannot they beg money. What can will happen? I remember one thing that was happening. Mama, the day. I'm going hear your email. Shaku, can I put my gun? Come on, get out. Put it, put it again. Okay, I'm going get it. This is what you call men reject men, women money. Not to sit down to beg women. Those are the ones you call a fool, Bunch of losers. People can never be redeemed. Ndapono from bats. Eji mari women. Hana eji bundle ego ede their number. They use bundle ego. How we tell like this? One million ede their number do this, no use that, call me. When you, you reach that level, you don't have no respect whatsoever. And God guy be like, "Jebe na adakwa apari na elu ya." Owo ni nwe ego get respect onwe gi. Inwe ego apari ka kukuo gi. Daddy promo messed up. So where would the respect come from? Ashi oge eji ego ye jiri onu oma. Udela no get connection. Udela no get money. Udela is rotten. Udela is a hungry bastard. Udela is a pooper. Udela is a deportee. Udela is a, a, a, a drug addict na, na Istanbul. Udela, Udela woman. You don't get anything to write home about because of it. You know, no. you call yourself a man. You are manless. You are nobody you guys hate me because I always give it to you guys away. So you guys will go and they won't tapan they will retrieve their footsteps. But you would you continue to be useless. Do you know why you scope children? Because for them not to do that thing again. When I scope you with my mouth, if you don't want to redeem yourself, you keep on being stupid. I get my pelugo talent because I can't see you. The only talent I peg one, the truth I will tell you. The truth I will tell you. to look at your back and see that na aparekuru gị ọ zụọ ubi ọ zụọ nwoke na nwa nwoke ibe ya n'ọnụ mgbe mgbe evangelist ebuka obi gwara gị dasị na anyị ga-edowe gị busy doing nothing for complete eyi iche na ọ na-egwu egwu I will keep you busy, you doing nothing. Do you think he was playing? No, he was not. Tiaka Kokuregi, that was a video the other day. A child, Maya Kompaya watching ya. Candle let over an Roku. Yana Yana mess with the candle, Chanoku Ebria. We learn in a hard way. Oh. As soon as that child captured Okwaha, Yabalaga. Do you know that Okwaha again or Gebisayaka? That is how you learn. You learn from your past mistakes. You learn from your, your past, you know, fuck up. But don't know what Bruno can never even ask your crown. Young walk here with a mega email. I just shake it. Aparegi is follow come. Aparegi is follow come. Udela wo apali follow come. Edi port from Istanbul. O kwesịrị Nigeria, pipe olu Rio K. Yeah, ebido. Manana, the uh, Nigerian government will a problem with the IPOP. So all use all IPOP, he will gain you know sympathy from Nigerian government. From there, the brain that is only within IPOP Kegaru Akani. They feel that because of Ogeniena, that that immunity around this IPOP shit, you feel that Ogeme Ogeme chi overthrown. And I, one day when a brain will understand what I'm saying. ịghọtala because of ọma that we're a beef with government nobody you were godi uh, eh, problem IPOP ga government nobody go listen to you you know that oge ni na ground you know that I can cross boundary at any minute at any given time ọma that everything in nwere a limit ọwụ that ịkparịrị ee ee Nnamdi Kanu means that ị ga-akparị Ebuka Obi get go cost free you met with your match akokage and all ramification ihe ọla nwoke ji aka nwoke ibe ya akokage ihe ọla nwoke ji aka nwoke ibe ya ebuka obi ka gị in million years in few hundred years in one billion years ndị a Kalia Chigi. karịa chi gị akụmechaa gị eh? your problem is not ebuka obi your problem is akosayon dogu kalili odogwu odogwu karịrị odogwu ishiri ishi ebuola gị tinye ishi ka pepịa gị obodo let's use less man why didn't you go back to go and visit your your your soon will become emates together ka eberichaa ka eberichaa nke a anwụgbuo ya by then face you useless men agbaga kemgbe echi nọrọ ntị ụnụ amaghị anụ ihe ịma na o teela agbawara unu to learn let's finish dealing with this one. odogwu na nwekwu na nwoke ibe m ha na anụ ndị gbaga hmm, klọb nga ada hotel n'ebe nna akụ mụ na mụ na mụ na mụ na nwata na yeze anyị nara klọb anyị ṅụrụ mmanya we sat down ana I eri ana ịkọcha ịkọcha gị what sense did you make can't your follow man praise you the way you they don't even know you you don't exist apara na-akụ gị abụrụ gị ọnụ ị ga-abụ uru ọsọgodi gị apụta gị na amerịka you can never be useful why can't you put achị onye yiri ihe ejiri kọọ ya ọnụ wa achemachibi achibi onye yiri ihe ejiri kọọ ya ọnụ ị mana akọ ọgụ ọnụ gị shi oke let's see gabịa mechaa ihe ahụ ejiri kọọ gị ọnụ ọwa onye ala dara ala ya chịga ya ịma na ọchị a na-akwada ala bọta oke gị ga-akwadacha ala palie elu ọwa achịmachibi achibi people nọkọta ha ekele na ha jikwara na ha jikwara mụọ nwa because of gịnị ah ịpụtala gba people that you're going to get pregnant all of a sudden you no get pregnant apụta bịa kele mụọ ịmụrụ nwa over <laughs> na eh. you see fake life you see fake life on this blue app stay away from them live to live to live your real your real person yeah arizona kọwara nze ka a ga na-akpọ gị okafọ eh? i don't want to pinpoint your picture nye gị sleepless night respect your old age go and belu dela at this at this time a man like you supposed to have a house ebe a gwara gị 5 eh, billion unu kwechiri all these people unu kwesịrị ama na adago unu dago unu none of you will come out boldly and put your house

mara na this blue app ka ihe ọ gbọtara ka ihe ọ gbọtara any man that come out and rant kpakpakpakpakpa ana m agwa unu mekụ na dey call them ụmụ nwoke amụ mmiri ịbụcha onwe gị asụ you go inside enweghị ihe pasịtara ana agwa you know when i say it people should know Gechi you get to bad but that is the truth tell me any reasonable Igbo man ị ga-apụta n'aka ọnụ I will always remind you this. Gwa m onye reasonable Igbo man iji ihe ọ na-eri ga-apụta na n'aka ọnụ. Every time ihe ọ nọ Facebook ya kọmicha ọnụ ya chọrọ onye ga-enye ya 50,000 o ji aṅụ mmanya. Ya kọmicha ọnụ ya pụta ihe anyị mawo a big boy n'ọnụ because ha chọrọ ndị ha ga-ama n'over their brain. <laughs> ha ma n'ova gị bịa na-achị have you seen where big boy beg money? Look at Akumere bad day. tinye akaụntụ nọmba ya were the whole money nye a lady nwere kidney problem the whole money niile reziri ya ihe na-eji eche oge lekwa lekwa the account i forwarded the money the lady a na-ekele m na akụ gwara ya na ọya washi m chiowu m akụ decided to choose you ọha na-akpọ odogwu akụ were the whole money were nye ledi na di ledi diledi kidney eh, kidney gịnị gịnị ya na-akpọ ya dialysis how many of you ga-emeli ya how many of you can do it chiako iri good o iri good she don't even post it on social media shimba epost ga hụ ya how many of you can do it how many of you can do it if were ego ka ya were stara half a million adịkwu ya nye ledi. 10 billion, not 5 billion. 5 billion one person, second billion with second person, making it 10 billion. We are not talking about 1 million dollars, 2 million, 3, 4, 5, 5 million dollars. Another one with 1 million, 2 million, 3 million, 5, 10 million dollars. Oh, yana kwoku yana. Ihe je bell. One pokoro shimano. And nobody. My sister before 15 to. Ka happy ibidi ibegidia. Because same man she ibidi ibegidia will be no more bell. ịmụna cha ebido ikpe gị dawubi n'ọnwa ọbelụ sụara gị mekpe na ebe ebe ndị right down kọntinu right down send ka m sendara gị 100 dollars <laughs> send akant ka na amalielu udela ha far markets ha ịhụnakwa m ji akọga gị ka m akọ many of you very soon in many months and years to come ọgbaka m ga nọrọ na-epe unu ya na-epe unu ya na-epe gị ya odela ịnidere onye ndị nwere ụlọ wọtụrụ 55 billion after 10 ga-eweta 60 million cash ka a ga-akwụ federal government of Nigeria sixty million o oh. six one two three four five six seven eight nine ten gụpụcha ya sixty million ka na ndị dog of men ibe ya na ụmụ bingo ibe ya nọ maka hiti na mma ka ma nde dog of men echimezie ibe ya unu che ga unu bel nye unu bel enye unu bel aka na-ebu akwa Why you, why you, okay, okay, okay. But you guys were saying that we cannot give you guys bear. And it's Zulu Bello, you guys are here crying. Please don't forget to follow this page. I pinned the link down because this is my page with a big serious problem. Follow this, ladies. learn from my story aga m change ya to Ogechi reality uh, talk show please follow it all the very important yes all summertime in Chicago ịma Chicago ihe ọla ihe ọla na-emefu oke anwụcha ma ya bad. koodu uh, m ya emefe emefe right <laughs> IPOB cannot do nothing you think you think Ebuka Obi is an IPOB that know that they ha nwere big beef with the with Nigeria. Somebody had their had their petition from heaven to down. Nigeria will not talk to them because how a big how a big problem. They get your opportunity. Investigation emere eh, you I link it to seven IPOP member investigation emere eh, through your phone, but because of our IPOP member, You you women seven evil boys through your phone. i Actually, that one, uh, Abasa, because I'm white poor people. You know, actually, you call everybody get you one day. After Galadima, Galadima, one day, one day, your cup go full. Ya were na hapụrụ m aka. Ashim gị, leave me alone, get him back. Ogechi. Oh, otu na Ogechi pụtara bịa na Telegram mgbe aka nji shapa gị. Anything opportunity m metere with my enemy if I spare you. Mana na ọwụ Ogechi. I don't let go easily because m nọrọ n'onwe m enweghị mmiri gị gaa chọrọ m okwu pukurokuro I didn't offend you enweghị m beef with you I don't have no problem with you gịcha chahụwa oge echi ah let's ma my honey m plan ga-ababe n'isi gị nwanne a ga m enwetere 2050 years to come a na la gị and a na-remind gị he mere m in those days i'm na-remind you. i say okay you like wahala well that sounds him right too. Now listen to others since then osha i like wahala well no i don't like wahala well o i don't like wahala and the man no no, no. me ima one thing about this life is that if you allow people to jig in ima you become the weakest vessel anytime they want to tell you yawo nu na eme okay she's now she's out there every day You guys will tell me, tell me, tell me. But you know I'm genuine. Kim Jong made the If I can't get you at that moment, made the tie data. That doesn't mean that I have let go. What I only know no way how people know they look for people's trouble. Because you know how people react and how you offend them. No, it's not for ladies, so oh. don't mind the name. It's not me change here. It's not for ladies. It's for everyone. It's just the name I created because of one video I made then. bare condition ya okay just came in i just came in na please oge nwanne m lekwa bee condition na-achị anụ ahụga m only 50 50 gịnị shares na-achị anụ ihe a shia bịa shia nwere ihe ọ na-emeta unu n'aka she anụ ka people ka these people mara that ha na-ebuka obi awụhụ meeti agwara m na nwere m gwara ndị Zion listen listen ndị a tọrọ ebuka obi for years na this blue app and many people now ndị believe that eh, they were supporting Ebuka Obi and later na ha gbaba back to ndị omenala hmm? ndị dịka Agụgbọala ndị dịka Jay Park ha dem ndị dịka gọvanọ Etias dem you see how they ram back to ebe ha belong the only way to clear his name is n'ala ebe o kwugo okwu ya na-ashia ya ka ọ dasị na-amata ihe wee eziokwu that is the only thing enweghị m shi unu mere m ana m erite ego na facebook but as far as i live na platform m aga m eji ya gwa ndị ụwa na Ebuka Obi nwa chineke wetara anyị ka anyị ji dị free owu prophecy with solution ụkwa achị aka ya na-agba ọwụ ndị ka a ga-ahụchara gị a ga-agwa gị everything but they cannot solve your problem a na-akpụ ego na akpụgo ego na-akpụ free free that enyere gị free ka ị ga-akọleti it's now up to you to go and show appreciation it's now up to you to go there and say Ebuka Obi Chineke gozie gị he's not forcing you he's not collecting any money he did not ask you give me money before I pray for you he has never done it Anu be m ya agbatabeghị m be agebeghị m egebe so why can't you guys share anywhere people trying to clear ihe niile ahụ a kwuru na o mere do you fully aware that this guy is innocent soke enwere ihe na unu na-akacha unu ashi akpala no somebody needere ịgwa unu that group niile nọ na whatsapp you should be passing this message group niile nọ na facebook page niile tag your friends bring people let them hear that enweghị ihe dị ote eburu this man o mere ihe m na-achụ gị ndị chọga ịnụ bad condition Check chee ka m lee ihe m shiwere n'ọkụ biko am cooking groundnut biko mana ajụ no shino all this while a na put a book ọ your gị mma and you know that this guy has been an innocent person. A woman, a woman, and a woman, a dibia can never support them. I can never be a party to them. I have made my stand clear. A woman that she, oh, I'm getting on Facebook, oh, I don't want to create an enemy. Oh. Eh, touch all me, man. And I'm not okay, man, no okay, mu. As far as in the woman, I get no on your own, man, on my own. No, no, I hear, hear dibia. Common denominator, you will respect. That is the only common denominator I'm give you. But my beliefs don't go that area. belief ọ na-amụsu gị ka m belief gwa na chineke mụ that is the thing mụ na gị anaghị ese okwu but ịchọkwara ka ọ wuru okwu anyị esewa ya simple as abcd but as far as ịdị against bible you are against me i can never be your friend as far as ịdị against ebuka obi i can never be your friend because he's representing what i believe in simple period i just make my ears clear. that is who i am. Why would I deny my stand? Why would I deny who I am? How will I not to black? a man and pretend that eh, a woman, a woman, a woman, a woman, I'm not here with that. God is your Lord and personal Savior. Ma poteshi, eh, meto emena na memet. No, no, no, no, no, no, no, no, I can't. That is not me. That is not me. I can never be that. I can't be I me emelia. Akozayon geti chagi lesson. Hmm? iticha gị lesson next word ị yọrọ next word iyoro yọrọ ga mata that nwanne enwere ihe a na-akpọ egbe mana ihe a akpọ eh, egbe ịghọtago now for people that just joining me look at the bad condition onye mere that dog of a man a na-akpọ Chimezie that dog of a man a na-akpọ atụrụ Chimezie nọ na England o ji ebegakwa this morning udele ga-akpọta two persons nwere 10 billion house Otonege onye of billion Otonege one of 5 billion Now one of the expensive place in Lagos thirdly udela ga-eweta 60 sixty million. ọ the government and gbadam ọ ga-eweta sixty million. million government and gọọmenti chief Pilots, you're welcome make sure you follow the page i pin the link down because this my page na-enwe problem please and the aha ya but I get change ya so these are the bare conditions. again to let me start from the beginning udelaga water one person went all of five billion one of the expensive place na lagos water the because i je the ya pa lagos i jiria jiria cook nwoke na ibe ya no no if you no get connection no start wahala if you no get money inwe money no get connection nwanne a ga-eri gị ego gị dọmpụọ simple get contact udela 1 billion sorry 1 billion 5 billion talking we're talking about 5 million dollars <laughs> another person we're talking about 5 million dollars honey another person we're talking about 60 million naira honey we are talking about civil servant, you know, the highest level. Ga, ga, sign a document and when this the highest level of civil servants. Now no government on. Oh, two, two, two, two civil servants. High level, high level, the highest level. Civil servants. Highest level, civil servants. All the bad condition by then those people will submit all their passport all their travel they cannot travel again until they they cannot travel their inter they have they must have international passports to travel so you submit it as Udela have submitted his own then you declare that sign here that if Udelabalaga that you will be apprehended in the name of you are the one that's saying that Udela is a responsible person, that Udela is under your care, that whatever happens, that one target, you call one target to return. That till you go. So you can see Nangi Naguna hold this bad condition, not the bad. so shawaru agwaranga shawaru i told you good friend i told you to stay clear you did not listen that this case is bigger than you kemgbe eshe ịlọtara lọtara gbarịwa gbarịwa akwa because chọziri inye ya one little one little messi na enyekwu unu bel unu you guys are still calling onye hụrụ akụ zayon kelere m ya shi na ọwụ odogwu na ọwụ odogwu zelobita si na odogwu nwoke na ibe ya ha n'ọnụ onye afọ mụrụ ebuka obi chineke bara m eze afọ mụrụ obi ka obi chukwu bara m eze <laughs> odogwu na ibe ya ha n'ọnọ nwanne gari ibe mgbaji ma na gị <laughs> see this is why Omenala people hate me with passion. This is why Ndedibia hate me. All those their followers. Udela followers, Matthias followers, eh, Ndedibia followers, Fandare, Janya, Fum. Awum, awum, awum, awum, awum, awum, awum, awum, she's criminal. Okay, she's a crack. Okay, she's a mother. Okay, she's a kill and kill and kill and bully. We are taka taka taka. They don't take I see me. I Awo mo popo no hano lu. Ana ma foda. Yes, I am the brain behind your mess. Abrangaba. Yes, when they wanted to go back, I was the one. She gene, gene. This guy thought he has heaven. na atwo tek ɔwɔ ahyem te yɔn kana na ne te ne kana like te ne kana like ana aso ya ana adɔ kan ya wɔn da akɔhyɛ ɔbɛkyi ɔbɛkyi it's enough let's do it onye ɔwɔ akɔsa yɔ tie na mi ɔwɔ dɔgu how will I join Zion uh, group Delta State ndị Zion biko no Delta State kwe na m ji show no na ahyia because na-ekwu a people a na-ahụ ka eziokwu they keep following Zion. When I the reason why I'm here. Somebody's asking how they will join Zion. You see, um, you see why I told you when you come across where we are talking about Ebukobi, that you should share it because people are damaged, their brain need to be reset. I'm just when you come across my video, you share. That is important things. Because ndị Zion nọ na Delta steeti enwere enyo na how can they do if you are here in Delta steeti Zion biko chat your brother or your sister that want to join how will i join zion group delta state please help me sister biko nu ndị zion nọ here join ya nụ delta State biko ka join ya anya biko All dị very important ha si na watch m like ebe ọ na watch time eji e release ya na nga ya ji ụta ya na watch m ịma a na-enyezi ha afụrụ ya na ezi ha fonu na ha chidudela na watch cham like this ihe efufu isi nwaanyị akpa na mma ahapụla nwaanyị a ụkpọla ego gwa gwa udela too late come on shut up stop watching me stop watching me ha si m notification m na-abịa na nke udela na nga udela na watch m ebe ọ na-eche mgbe mgbe a ga-achị ya pụta tọgbuo gị na gboo pụta togo gị na-agba udela pụta ooo. Oh. thank you sister for reading out my comment you're welcome biko a sister is here looking for a location ọ ga-ere star as a delta branch na zion ihe anyị nidiri wu souls i ga-esevuru souls n'ime chineke i ga-esevu souls n'ime chineke Now reading livet, I knew that Udela was not going free. Go free where? Ebe kwa na la free. Ono la mwanya chere mbo. Anya body shi chere mporo. Anya body shi chere mporo. I body she send message to that four members on the display of the television during program. Okay, follow their their program and i share the program here often follow there you ask questions they will direct you please i don't know their branch I'm showing shonon ashai please if you know okay you are <laughs> too funny Keep so follow it you know join delta location follow it make sure you follow please all the very important please go to zion prayer movement outreach page you will see a number call okay okay okay please direct here oge nne m how can I join Zion group in Chicago Zion group in Chicago onye ka ọ onye ka ọ onye ka ọ bịara ịgbụ m ọnụ ndị osochi egbu ịbara ịgbụ m ọnụ follow Zion ministry call number dia number branch niile nọ dia follow it is <laughs> better he remain in prison and wait for his of course ọ ga-anọ dia udela will remain there until you again further notice. So 5 billion, 5 billion, which is 10. Hmm? I'm your fan. I'm just okay. Call on na call Lord. Go to Zion Ministry. Ga call Lord. Eh? Follow the page na Facebook. They are reporting my page. Please click. They are reporting this video. Please click love and like and share. I can understand how anyone will support Udela. Akoko, and when any reasonable Igbo person will put his or her head, but the was in eighty get that to Ahage, he submit a lawyer's Sagbany, the Ponyeta Wonye Junior Udela, bare condition. I got Magana, and I'm an you enemies of the good things. And I'm an now. Do we know you? Click love and like, click love and like and share, click love and like and share. Udela deserve to be in jail more than. click love and like and share and click love and like and share click love and like and share click love and like and share so udela nwere this 60 million to provide udela nwere 10 billion to provide udela nwere senior civil servant serve the top notch na mamimo 16 na mamimo but all the highest to provide. Two of them will provide and they will submit their passport. They cannot travel anywhere. They cannot go nowhere. So these are the bare condition. They should provide it. They has done. We have done. We have done noble to give him the bare con to give him bail. So you have to come up with your bare condition. So no need. No who's any jigina. Onye ji madala ji ozinwa So we are not the one holding you. Yeah, 17 or 16 whichever one that is top onye nwa ka ọ ga-eprovide onye ahụ abịa sign ya dat kemgbe echi oji ọ ga-eji ọrụ ọrụ na civil servant na onye ọ ga-eji denje afụchọ ya na ọwụ somebody like udela okay can i buy him but i need to get permission from maazi nnamdi okay okay that's your condition na <laughs> that's your only condition eh click love <laughs> udela is not stable let him face him <laughs> udela ride on akwa the same people She should ride Get change the account to tell you you deserve where you are. Until you learn how this blue app work, you are on your own. The same people now sugar I done will switch with a different account. Will tell you you deserve it. <laughs> ah, attention. Ah, I am constipated. Ah, ah, ah. <laughs> okay, what? <laughs> Kingsley, is that all you got to tell me? No problem, darling. Don't forget to follow my page. This page, Nandare, man. I just need to keep the fake page active when it was on. I got my page, yeah. How much is the buyer condition again? Please, Auntie Oge. Okay, 5 billion, one person, 5 billion, second person, 10 billion, 60 million, two civil servants that is on top notch. And eh, Hage provided their passports. then then I will be free, be working and be coming to court from home. So can you a little support, you know? At least we have done noble, honey. Ashamaki, you you you okay when you be oma. Aki when you be oma. I was thinking the best condition ga wo 84 billion dollars, 84 billion dollars, um 60 million dollars, uh civil servant four and um Um, yeah, that's what I was thinking. But I could with a very good heart. You know, many ken ken ken ken. Where dog of a man, Chimezie, that dog of a pig man, okay, provide Leah. But we on a baram, but we hear make noise. Men that when it doesn't talk, they put things in action now. Okay, Shawore and Chimezie Omoezi will surely. Yeah, that is the thing. those two that agbaga m chere dog of a man chere amaghị ọ eme agbara m ya agba brother me brother me leave your hand this eh, this okwu karịrị gị m na egbu egbu. mg onye ka ọ na-akpọ who dey call mg Beatrice wen who dey call mg Beatrice bleacher who dey ama wee gị who dey I mean come straight Who the kamugu bleacher? Who the kamugu? But okay, is this bad condition okay for his offense? Of course, he's even he's even lenant. They were lenant kings. Onye mama ni wonyo tuya. They were even lenant. I'm gonna give him respect. I expected 84 84 billion dollars. I expected 84 billion dollars in two places or even in four places. is even learning they are good they are good he's continue ịmakwa ihe echi mmadụ ga-egbu gị pụta ya Lagos it's not like he, he remained in Abuja he traveled all the way It's a complete pelere video Yeah, maybe you have forgotten you have a short memory maybe you have a short memory let me remind you that the magic gị ga chere na na he did not perform this act in Abuja he traveled that means he, he is ready to pay me. are you mad Iwonyara. He leave his residency at Abuja, where he got, where he lives. And uh, uh, Ebobi, name he left there and traveled to Lagos, where be no. Where I Akusayo no no. She have puta. Na ha na ha she na ha Are you not getting it? Did you just up, open your mouth and say, is that okay? Is even len dehamegodiri ebere? This is attempting murder. Iwonyara. Owuno no Abuja made the threat. He left his residence and went to where Ebuko Obi dey. na ano. Na Lagos State. you know some of you just talk without reasoning ị ma ihe wụ na hmm? na m gwara gị na m ga-egbu gị dabie gị isi ma chọrọ gị bịa na steeti gị shi pụta na soso place do you know what it is the only place ị ga-eme ya lụọ ya uhie anyị na America somebody kwuru na ya ga-agbagbu m na ịhụ na di m na ya ga-agbagbu m a military guy ma chọrọ ya gaa na ma gaa n'ụlọ ya na na Michigan the idiot disappear you issued a threat ka akwụkwọ dị na owe ebuka bitch, or like gaa o which is still at the right Okay, you threaten me and my husband na ị ga-agbagbu anyị mee mee military entry ozugbo ozugbo my husband and anaghị like all this ọmụnwa ọmụnwa wishi ekwe ehi mee mee military entry ozugbo ozugbo buru ma wahala go there when we do go there we fund them we donate ke ntụgọ dị ka m rapụta gị because I'm my gị till today I don't know where you live the idiot nwere amamihe o soghị ndị this useless bastard dị ka ya ya etiri otilo ya awa dọna na-akọ eri nke ihe na-akọ eri nke ihe na-akọ eri ị tret bụrụ ngwongwo gị gaa na Lagos mee bana na-akpọ somebody onye oshi now the thing wa ga-agasị gị prove ha wee Ebuka Obi is a scammer and a criminal You, you have every right to call him a scammer. Oh. But Ejidegi, if you cannot prove it, that makes it a criminal offense. You cannot call me a criminal. Ebukobi never responded though. Ebukobi did not call this idiot to name. Or they can make from when you shima or get kidnapper. Garden is You provide how I'm on your shin, then may provoke she would a kidnapper. Those are the two things involved. You cannot come and call me Onyoshin that I'm a one-way criminal while I have not stolen Shechem from you. You know, people talk out of their, you know, when people reason one part of their brain, that's what gets me so messed up. You cannot shimpa mashagamewuki gisha gishi that you want to judge. Ebukobi never responded. Ebukobi never exchanged words with this nobody. never everyday ya pụta enweghị ụdị aha mechaa to understand na ya ga-egbu ya gbuo mmanya ịmakwa ya ewu do you know what is threatening someone's mother enwere ka ime ga-eme ọkpọrọ ịmanya we ga-egbu mma mmadụ chọrọ ya jee Lagos ebe ya na parents ya bio and somebody share is the agwara gị na o kwesịrị iwu 84 billion 84 billion in four places dollars i'm not even talking about na enyi na na arụ na na eti in dollars, equivalent to dollars, I convert here to naira. That is offense. You're talking about murder case. Onyamumu wanine. onye ndị senate na-aga na nke ya ewe ewe praise onye ndị gọvanọ na-aga na nke ha na ekpere even your president dey go there they collect prayer amakara na-eji ihe niile na kamera ka ị bịara onye nwere onye nwere phone to president house sevi ụmụ ụmụ igbo iwu onye ara ka ị chụrụla gawa na Lagos gakwasị ute gị lọji ya na họtel jose imagine ya bụ na Ebuka Obi gapụtara di ada dị kara igbu ya nụ because you made the threat in Abuja you travel to Lagos ngwapụta na gị dị ready anaghị eto gị write down come and challenge udela ise you eh, leave Matthias challenge udela leave Matthias challenge udela ha ebe ya mata ya sị na ka ị nwere ike chalenji udela nyanyanyanyanyanya can J Park survive at without saga mgbe ọ chọrọ ya pụla saga did you believe him J Park can not survive without saga so what are you guys saying <laughs> savior of Nigeria savior of the whole world not even Nigeria Nigeria is just ọ jọsọ ịkparị ya akparị the whole world ụwa niile ụwa niile nọ n'ụwa na-ego Ebuka Obi even at my workplace ajọn ya na mma ndị akata ịma ha akata si na ya ga-eso m ala ma nlama Nigeria they want to come and see this man the want they how many people m join na Zion ministry they want to follow me ịma ha ụwa niile na-anụ olu ya ka bịa na-akụ inyo nwanne you will pay the price na-akọ eri highly spiritual qualified over qualified over my brother apụta na-akọ eri until if you are to be the judge in Delaware. Hey! I've been here 85 years with no parole 85 years with no parole ya adịzie 85 years with age ọ nọ ah, na 85 years akọ na nwụ dị joy 85 years bed condition aga m enyegodi ya bed condition ga-ege fit ya we befit his status eh? so ihe mere unu naka unu bere ma unu becha unu agado onwe unu oge how are you i salute you emergency CEO onye m ihe mere unu na unu gada ka unu be di akpa unu becha dị akpa unu erezie the money we have given you the tools to cry unu becha akwa akpa na unu agada onwe unu rezie 60 million makwado unu unu rezie 60 million enweta onye ga-enweta ụlọ 10 billion ahụ unu atụ ego dog of a man chimezie gazi ụlọ 5 billion another person ka ezi another person na support ya agazu another 5 billion ya wuru unu erezi togo ya make i tell you the easiest way by then unu achọ onye civil servant maybe unu ebido serve wa Nigeria <laughs> ke civil servant ahụ nke mamaka unu si eme ya na unu eklodo mmadụ were certificate ya mega because mekwana no go on the street o oh. because I ga verify everything go, we make no go on street onye ga-akụta o oh. because ihe ahụ manya manya we will verify it we will confirm it we will dig it We will gnash it. We will manka it. We will suck it. We will hunt away God the man. <laughs> that is no peace for the wicked. Come and get out. Who are you to ask me? Am I telling that Ebukobi? And then if, if you know, what would you do? If Ebukobi is uh, behind the arrest, what would you do? Are you telling me is Ebukobi uh, is that? And so fucking what? He won't to do He won't iwu onye ara onye wụ nna gị iji ajụ m am I tell if I tell you what will you do a na-akọ eri a na-akọ eri it's like you telling me that I become who the fuck are you iwu onye ara na you telling me that I become and so fucking what ịmata na ọnwụ ya nọ behind it what the fuck will you do is it not the same asụ mmiri ka unu ga-agụ asụ na de gụọla ya na girlfriend ya ga-azụrụ eletrik e, savisa nke aha chọ ụtọ ya ga-azụrụ ya ji ya kilikili kpọọ kilitoris ya ka o nwere onwe ya girlfriend ya anweghị nothing rubbish comments gọọmenti girlfriend ya jee chọọ ihe ọga na-eji agba agba agbigbe onye ya jee miti eji pak Are you telling me that? And so, eh, okay, so yes, now what? Make we pity the girlfriend. The girlfriend, they want to do my show with one another man. Uh, she everywhere. I'm not going. My other meeting, that's done. I'm not here now commenting. if judas ka bitere jesus ọ ga-ebite ikpu ikpu ikpu enyi ya nwaanyị ikpu ikpu enyi ya ọ matara ọ naanị ya ya na-akọgharị inyo ya gị oke ga ndị bifo anyị nothing. If I say it, what would you get me? Oh, is that Ebukobi not a man? Is he not follow? Is he not the follow man? Okay, but get Boga ki who got the boy? Oh, you put China when he back here up. Una kinyo. Me me me a woman here, but be shiri me. I'm on here, but I'm not. I don't know why you guys are laughing. why are you guys laughing? Nah, and I want for now. not. I don't even know why you guys are laughing. Man, be like, I comment rubbish. Reduce your voice, my stupid boy is This girlfriend that your follow, which you follow woman? Woman, or learn or no, to ammo. Eh? woman ọdafọ nke girlfriend udele oji otu nwaanyị ndị girlfriend ya ji ahapụ ya naanị ya nwa were nwa zuru eletrik akpa nwere eletrik ke eji agba nnụ kpakpakpakpakpa ya zụrụ ya ji kpọma onwe ya ya jiri ya jee kpọma onwe ya ma ya zụrụ kukumba kukumba is the cheapest so need to spend much money ya were ya dụwa ya atọrọla ebe ahụ enwee ọ dị ka onye shi chịrị abịaga m mụọ m ka anụ m abịa ka m lee ka m pọpụ granọt m shiwara dị dịkọm m ọkụ ọ dị ka iji ọta apụtasị ụmụnwa mere oge echi ji kwụsị iwepụta pikchọ ndị mmadụ how many people will even take glory ebe m nọ ụmụnwa mere oge echi ji ọ naghị agbatị ndị mmadụ taga ọ na-ewetazi pikchọ ndị mmadụ rili ma brọda irielari ọ dị ka ibido na ahụwa piriọdụ gị na-akọzi ke ndị nọ na market place Ah, ụmụnwa mara oge echa na-ewepụtasịpụta ewepụta <laughs> chineke onye ebere wait wait wait let me tell you hụ na oge echi hụrụ oge echi dịka ikpu nwaanyị hụna m gị hụrụ m adịka m ikpu nwanyị. ka ịma na ikpu nwaanyị bụ onye nra gara jụọ another person ebido nweghị onye na-eru at the destination oge echi dịka ikpu nwaanyị onye agaragaragaragaragara ka ịmụrụ ikpu nwaanyị bụ ịra gara gara gara ga sụga njigishigi o oh, onye ga-egbu ikpu laa ndị ọla imere ike gwụ gị ga-egbu uvu another ebido iwuru onye igbo ilulu a mkpa ụla gị kwesịrị ịgba gị you nobody ịdacha dacha you come out start enweghị onye that can tell me shekem you are nobody you remain nobody you are I don't know why you guys give yourself credit when you when you fail. Imo onye baga baga baga gbaga gbaga gbaga ikegbu ya to give him when ya glory. Only baga baga when ngo ruru to give him when ya glory. I eh, get I will made you this. Know you fully well that you're fooling yourself. You are useless as that's your talk. You wala. I am fasting. Somebody she agiche. Ọwụ ikpu ka a na-akpọ ya. Ọwụ amụ ka a na-akpọ ya. Ọwụ ihe a na-akpọ ya ah because uh, evangelist Ebuka Obi a na akpọ ya. Ọ na-ekwu ka indirectly. You that is the name. I cannot be that spiritual like him. Anọ m n'ụwa na-arịọ Chineke mgbe abụta ụwa ahụ ya isi it not the name? ikpu ọwụ aha ya amụ ọwụ aha ya gụnụ ndị kwuga ekwuga na ha nke ahụ ị nọ na ịkpọ gị ikpu just because nobody is hearing you a na-akọgheri ogechi na m ime dị ihe a mere gị ji ekacha na ama na-ele idiot owe felụọ ga enye onwe gị glory that you can never obtain like i said awụ ụmụ nwanyị awụ nwanyị ịsụ ịsụga mbaji enwere nwoke nwoke gide nwoke gide nwaanyị aga mara aga mara ya ọkpụ oyi nwa chanya mara gbuo ya oo ọ ga-anụ ọ ga-anụ ụda ya oo tụtụtụtụtụ awụdị wutit ịsụọ sụọ sụọ sụọ sụọ ike agbụ gị ga-ahapụ ya another person will take over bidokwa nke kpụchịrị ọgwụ ọwụ osimiri ata ata ọhịa mgbu itigatiga ihe gbasara m oyiwu gị fed kwen stay kwen adịrị emecha m emecha You cannot get satisfied. ebe adịm Yeah, yeah, yeah, yeah, yeah. gana no. Oh, Ube, ube, ube akwana. Ana ebere gi ageche shonya ha nwuna na lahi. Iri tu eme shiono. Ah, baby, ah, ah, ah, ma hili arayari okay. That is it. He ị ga na-anụ ube ube akpana women nwere ụfọdụ na-eto mịọ mịọ women a different sound I don't know your ringing tone when them meow meow when them when them oh oh oh oh, yeah and got like it nke ya and it with a different tone you all and it ama m sound uke gị ịsụchaga chụcha nwaanyị ahụ anwụ nọ ụmụ mmiri ara ya agbake ọwụ ije osimiri ichecha ye, ya etifuru another place ọwụ osimiri ya kpakpa so no dey give yourself credit you a dummy iwetele tele. bụgo you go pain is still here soldier go barrack dey baraka na-emuvu nowel ọka ịdị awa ka brain gị na-agbago gị na-ekwulu ka brain gị na-eme gị activate ọchọ see person wey dey fight joseph iwe ikpu amụ nnama lee enyere enyi gị nwoke because of iwe messed up man amụ you nwoke amụ mmiri you cannot even pụta nye common 60 million ama nga na ị nwere 5 million he ji wụrụ idon right down right down right down right down ohe domana no yeah. right down right down mi bera nga be ko on si person nyenye won kana ha ko nu men put action koro go nu ka wanyi no ere ogiri bia zoro bia zoro ogiri ana he shin shi bia ogiri shimbu mmanu look at you joseph you no na me padegi nwoke ibe gị jirila who you are supporting kpee ya kechie ya chi ya wee a ah, people nwere 55 billion bịa Joseph mpago nwere property na ebe a chi ya wee 5 ah, billion ka ọwụ ihe ijọ property nna gị ọwụ billion ọnụ n'ọnụ are you not ashamed of yourself that onye should write down write down you cannot go and save him at this critical condition guys click love and like click love ọ oh, Federal Saga na na-enye ya dreads Federal Saga na-adị mfe ya na-agba kai kai na na-agba ndị dị drunk anya na-agba people remesịrị ịghọtago anyị na-eme anyị na-agba ihe bara uru gịnụ ya gaa na aga na ahụ sense owó nye hundred thousand nye fifty is an insult we are talking about billion ibi n'ebe na-ekwu billions five billion ten billion sixty million that's the kind of thing m na-ekwu ga na anụ ya ihe na-aba gị ntị na gana agba nye 50,000 nja nka ga nye 10,000 nya nya ka ahụ ka dị still living they all fucking dead people that are dead they are told cannot talk when livings are li talking share the program I will say it the way it is. Joseph, Is it not But to your greatest surprise a na-ekwene gị ya kwinye onye ji ya eme ihe bara uru because men like you are not supposed to carry it i kwesịrị inwe ya ratarata keje kpọsọ ogiri rema so ekwumokwu ogiri ka gbaa ya kọmentị ma sọ ka ị dị awe anya lachi amụ ah, enwe na ga-echi nke anya enwe ga-echi nke nwanne ga-echi <laughs> wa ikpu nwaanyị ịra gara gara gara gara ga paakị ala kpuo another person will take over ojila ejula eju ojila ejula eju can never get satisfied. Okay, oh, me get, mege, mege, mege, suga, suga, sugude. You get up, and another person starts. Me carry again. It's a road that you will get tired of walking. You return back. And I gotcha, I gotcha. Oshi oh, angi shinga woroku. She America, German, Nigeria. Get out! I don't want to know who who fan you are. You are just talking out of brainless man you are. Your talk have no points your question is messed up enweghị anything shi gị n'ọnụ pụtaga bara so get lost Chinga for. nne gị or nna gị amọkụgwam nne gị ka amọkụgwam nna joseph so when that idiot was busy sitting mocked Nnamdi for years na ya chọrọ ka did not he did not see mocking when he sat there for years kpọọ people enweghị o onwe na ọnụ kọọ ya ọnụ kọọ ya sha ijikwara naga ahụhụ ya enweghị anybody this idiot did not mock you're talking about mocking even ebidobe dị mocking mgbe ị ga-ahụ mocking ụdịdị enye na ya last sentence amaka ugbu a jọsọshia bịa bịa bịa onwe ya ga na-etutu me ashịma ihe ọnụ ọhịa jiri kpuo ya ya baa akwa gị ime ikpu nne gị nne gị jiri mụọ gị come on get a get a ọsọ enwe brain You guys forget so soon because you don't have brain to retain memories. You lack sense of belonging. That's why you talk anyhow. Somebody start years. That's why you know get brain. So those people he led bad allegation. Buru Ezekiah, a man of God, Now you want to talk about mockery? You a fool. do it otu n'abụ abụghị ka gị mma that's why some of you oh, I don't have enweghị ụmụ nsọpụrụ ebe eh, nwoke ụdị ụmụ nwoke because a man anaghị eritili ka brain na-ewe m iwe hmm? a na-akọ nụrụ nga nye lot of women bp nye lot of men na-enwe ihe ole mere ya bp mana na social media is easiest place ịbịa gị kpọọ mma na onye ochi kpọọ ya ekpiri ma kpọọ ya mkpa kpọọ ya imo mm, mm, it like you will follow it nwoke nwere brain ị na-anụ nga ahụ na-achị right on under other people detriment under other people pain again unu a na-achị klapon right down ee jule eme ya nọkpa ya nọkpa ahịa ndị big masquerade I swear with I'm the big image igbecha oh then I wish you know what iche na ọ gị belu ọ gị ga-apụta iche na onye gị belu ga-apụta after this bad condition you face more I can make sure I don't want to dig leak more more more, more things eh. I eh, next time you run for your in fact you get that if ị nọ na hụ ebuku obi chineke le chineke m ya na nrọ kpọwanụ ya ọwanụ ya ọbụla ka m hụkwa ya na o oh. ka m hụ ya na nrọ o oh? You will get to him the king of the game. I want to get shiggy king of Ndenga. Very when the big awu king. m na ndị ndị akwụgwara gị the other day ga chọrọ ịnwụ ha si gị na ka ịdịka akezi aha ya akezi kezi uh-huh. um, uh, uh, ihe eh, eh, um, a na-achị enye gị ahụra gị n'ọkụ gị ta mgbe ahụ ụmụazị na-aba na Naịjirịa ka ihe ndị Owere na-akpọ ya o datin na-arị na o datin na-arị na ihe na-ahụ aja ihe a na-akpọ ya o echefula m datin ọ na-adị ka lizard but it's not lizard m onye ọla na-agbama mmiri onye na ya ahụ ya akpa ya o enwere ha na-akpọ ya echefuola m ya but m oh. eh, ya ma akpa gị ọkpụ narị ha eji ahụcha ya ya arị dry ọwụ geko na ọwụ dị geko enwere wụọ geko ya ọya ọya ọya ọya ọya ọya ọya chekwara nke ihe ndị igbo ndị owere na-akpọ ya oo ọwa ogeko ọya ya bịa hụcha ya like this ya dra ya ya dra ya kpọọ ọkpịrị ọkpere ha chịghị mkpo ihe kpere na ihe kpere ihe kpere achịghị chọrọ oge i had the interpol come to uk to arrest aj and the madam flo but they but they were begging but wait o oh. so you mean interpol traveled for nothing Are you serious? <laughs> Biachi Pilot request to join here because come <laughs> another story to another day. <laughs> I don't understand some people who they like insult pa <coughs> udere ya no bo pasta elu bo pasta ala bo onye niile biko ji balọt ka m nụrụgodi nke a nke this one na isi bụ nke Hello? Hello? Hello? Chara, it's again in minute. I'm about to tell Alicia Kebe yesterday. Orun, is so busy. I'm telling you. I know. Work himself. I'm going back today. According to Choco, Choco Milo, mm. the, um, the albino of our time, mm. Choco, Choco Marama, apparently came to someone's page and mm. said, that Interpol that not going to run a program about COS, and that program will be the last program ever. That apparently, that Interpol, as in Almighty Interpol, eleven days Interpol. Mm. Finally, they came to UK mm. to arrest ABJ and Madame Flo mm. for the COS stuff, but. ABJ and Madame Flo were now begging that Interpol should not arrest them that they will sort us the COS. So, manaju. So, with all the things happening, because Interpol are in the UK, in the Nigeria, who, who sponsored them to come after they came? <laughs> Eh, Chief Dala, sị mana ana m ekwuzi okay <laughs> ana m open local all this local talk Interpol has been a past tense I don't discuss about rubbish anymore ihe ọla that that talk on oh, i don't talk about it. It's gone and buried I'm on a federal level unu anaghị awọta my level I'm on a federal level We have billions to talk ego were na cos erihu billion ịghọtago I don't discuss my this rubbish mansion. I just got a all this all this hello sorry. Mm. Speaking with my network and then Tayomuneme over. So, Manaju, is this how Interpol works? So, Interpol, you mean Interpol left Nigeria, came to UK. Did they mm. inform the UK authority? Because you know, sometimes uh, when people are talking, when people are not educated, honey cooker sometimes, man, I wonder. Eh, eh, whenever somebody fell, ọ ga-achọ iweta something ga-enyetụ ya little credit mm-hmm. ma mmadụ mechaa ihe niile o mere bịa fe you have tried all you could you start giving yourself a little accolade for people to say oh ịgbagokwa mbọ You and I know, as an intellectual person, you are. You know that that thing is like dead and arrival um, story. But okay. never existed. No, no, no. What are even saying that, eh? How can Interpol, Interpol has to do with government? Oh? So they came because of COS money. And then no. when they came, they now, they now settled with Madam Flo and ABJ. Without getting so other people arrested. involved, without, without, people, without, without inviting the soul uh, eh, Abino Mary invites, hmm? without inviting the soul Mary, without inviting. But you're even going too far. Did they inform the UK authority because this thing has to be with. I don't know, chief Even if they invite the US or the uh, UK authority, you may not know. But the people they involve, one day kweshiri may invite, and they're supposed to be bringing this update with videos and evidence. No, you also know, na that this is what one evidence um Okulora actually he gave out with uh, the APG, but he tomorrow I give you, You know, I don't want to talk about it because be I'm, that one. is dead for me. That he will be the one to bring me. it to the table. So me, I'm all ears. I want to know how Interpol came. Chief Palop, you know, you can continue to discuss about that thing. I'm no longer in that uh, circle of uh, messed up. That, that is yeah, Arab nonsense. Yeah, Arab nonsense. I cannot belittle my person to be discussing him when you know. Is there, is there, is there, is there, is there no way to this destination. You want to go? Uh, i I don't know. Eh, the, the thing is that I don't know how some one bunch of illiterates somewhere, you know, talking about now nobody can call police for him. That is a taxpayer. Like, bro, who is not? Anyway, Sha, um, I can barely generally, but on one condition. Number one, Okay. We have to see Maazị Nnamdi Kanu. Ime ọ sị na Nnamdi Kanu ga-anwụ na jail. Ọ dịka When he was saying I ọ ga-ewere groundnut na na garri. Ojiri Maazị Nnamdi Kanu. Flush their memory. Onye mgbe o sị na Nnamdi Kanu is a criminal that is not akpai. Not akpai. Mm-hmm. Nnamdi Kanu is he not an Igbo person? Is he not a Nigerian? So why does Ijele hit him that much that ọ chọrọ ka egbu the man so mm-hmm. rụziri na turn ya kịta ndị a na-ebe akwa na anyway my sister ka hapụ gị ma ebe ka I don't I don't partake in ihe enweghị isi na enwere level m nọ na akwe na ihe a na-akpọ bilion bilion civil servant 60 million that kind of level ihe mmadụ na-akakarịgo m ebe n'ụlọ ndị ọla na-akọrọ ha kpere ha kpere you know that's always matter keep it i don't i don't even want to think about it you know i don't even want to talk it's a, it's a, a slap on my face ibia uh, believe to my person to that level i can't Is a dead gone bullshit <laughs> you are 115. Uh-huh, that's true. Please, oh, if you have anybody that is over 100 years old, anybody that is over 100 years old, I am blessing them. That is my tithe every month. I need five person every month. If you can be able to get the people, make video and send it to me. Hi, send that any had the money. Get me a video send it to me that is my own way to show appreciation to all these older women and older men ndị chefuru ha society like you guys know that I have covered where I will build old senior citizen house ebe m you know be talk ihe ọla m gwara this blue app a it may take time but I'll get the complete after the hospital anyị gara for ụmụ nwaanyị ndị dị that old senior citizen this thing ebido look at how it will be like nrụcha all these older people their family enweghị eh, their time and achị na ha They their wizard they are this you welcome them there ha on. They again. When they ndị i will be shipping diapers from here aga m eship diapers ship o um, this their ọ dis dia inshọt na-enyekarị ha ndị achọghị iri nri by god grace ịghọtago so other people Uh, um, America, Chokwari donate all those things, diapers, all those people that works in that place. You can also them donate. I will make a provision because some the lended the old here. Our governments are not doing it. It baffles me. It really baffles me. So you know, I'm gonna get eh? go and email not to be right right now, but I'm gonna amaze you, God has given me the grace to buy a land and keep where I can build it, where I can do what I ask to do. And uh, one, another ebete ya n'akwa another alụta ya n'ọkụ a na-agụtara ya na anụ mmiri asa i emetara ogechi yo criminal yo scammer yo criminal eh, ikwu like I said ogechi dịka ikpu nwaanyị ị gotta, na gara gotta, gara gara ike gwụ gị you stop another man will take over that is how it is. So you get Abelagechi can never stop. I can never stop. I am not stopping until the day I join my ancestors. Even if pushing, or people that have built inside this movement will start. By his grace, everything I'm sure So in a this woman can never you are right that is why you get you sure for the rest of your life a na-ebetere is a done deal hello hello hey how are you sir how are you doing yeah go ahead Mm -hmm. That was where that was my last year because I work at the two places though. Yes, yes. No, no, no. I'm not working there anymore. I only work at one place, one place right now. But they are the same company though. I transfer from the company to another place. They are the same company. Yes, the same company. The same company All both of them. Yeah, yes. I had transferred, they transferred me to that place. Yeah. yeah. Yes, just different names. Okay. That was on that was on north side. Yes. Yeah. I can't remember though. Mm. I I think it's uh 2022 or 2021 about 2021 um, um January something like that like I said I can't remember the specific month um September September October thereabouts Yes. We get paid in two weeks, not monthly. Okay, okay. Can my husband um, upload his own as well? I did not add him, but can he upload his own as well? Yeah, we just want to do it together. After we finished speaking to the other guy yesterday, so he encouraged us to do it together. Yeah, yes, I did that one because I couldn't get the printout. Is a um, old National Bank. Yes, I did, but we couldn't do it. I don't know why we couldn't verify. Maybe I'll walk into the bank and tell them to print it out for me. I don't know why, but but um, anyway, I will figure out how to do it on. Like, is that any, because we tried printing it out yesterday, we couldn't. That's why I did the one. Okay. All right. Oh, you we use the same email. Okay. Okay. Okay. Okay. Okay. All right. I'll let him know. All right. Welcome. I will send it to this phone number. I'll test it, right? All right. Thank you. Mm-hmm. Sorry, guys. I needed to get that straight up. I don't mean to nothing, no. Mean to Guinea. I don't mean to mute. I don't mean to anything. I know they mean to shake him. <laughs> I don't mean to nothing, no. I don't mean to nothing, no. Nothing, no. Nothing. Let them hear him. I eh, no means nothing. So guys, I'm gonna happen. Can get up in the nation. I will come live later. Please join me in that page. Follow this link. Only click your mad, mad face in this eh, link. So anyway, when MG may better Guys, I'll see you guys later. Make sure you join us on that page. Muna cheap pilots. Give me that program and other things. All right, guys. See you guys later. Bye. Udela. See you. Bye.